Matiu isi nke iri abụọ na asaa ma mgbe o ruru ụtụtụ ndị isi nchụàjà na ndị okenye niile nke ndị Juu gbara izu megide Jizọs ime ka ọ nwụọ ha wee kee ya agbụ dupu ya rara ya nye n'aka Pailet onyeisi mgbe ahụ Judas onye rara ya nye mgbe ọ hụrụ na a mara ya ikpe ọ ụta chighachi oru ego ọlaọcha na iri ahụ nye ndị isi nchụaja na ndị okenye sị emeghere m na n'ịrara ọbara onye ikpe na-amaghị nye ma ha sịrị olee nke dịrị anyị n'ime ya gị onwe gị lee nke ahụ o wee tụpụ ego ọlaọcha ahụ niile n'ụlọ nsọ wezụga onwe ya o wee jee kwụgbuo onwe ya ndị isi nchụaja wee nara ego ọlaọcha niile sị o zighị ezi iwu ịtụba ha n'ebe a na-edebe ihe e nyere Chineke ebe ọ bụ ọnụ ahịa ọbara ha wee gbaa izu chịrị ha zụta ubi ọkpụ ite ili ndị ọbịa n'ihi nke a ka a kpọrọ ubi ahụ ubi ọbara ruo taa mgbe ahụ okwu e kwuru site n'ọnụ Jeremaya onye amụma mezuru sị ha wee chịrị oru ego ọlaọcha na iri ahụ bụ ọnụ ahịa nke onye a rụrụ ọnụ ahịa ya onye ụfọdụ site na ụmụ Izrel rụrụ ọnụ ahịa ya ha wee nye ha iji zụrụ ubi ọkpụ ite ka onye nwe anyị nyere m iwu ma Jizọs guzoro n'iru onye isi onye isi ahụ wee jụọ ya sị gị onwe gị bụ eze ndị Chu Jizọs wee sị ya gị onwe gị kwuru ma mgbe ndị isi nchụaja na ndị okenye na-ebo ya ebubo ọ zaghị ihe ọbụla mgbe ahụ Pailet si ya ịnụghị ka ọtụtụ ihe ha na-agba ama megide ma ọ zaghị ya ọbụna ruo otu okwu ya mere na o juru onyeisi ahụ anya nke ukwuu ma n'ememe onyeisi na-arapụrụ ọra ndị Juu otu onye mkpọrọ onye ha na-achọ ma mgbe ahụ ha nwere onye mkpọrọ onye ọra mmadụ maara a na-akpọ barabas ya mere mgbe ha zukọrọ Pilet si ha onye ka unu na-achọ ka narapụrụ unu barabas bụ jizọs onye a na-akpọ kraịst n'ihi na ọ matara na ha rara ya rị nye n'ihi ekworo mgbe ọ nọkwasịrị n'oche ikpe nwunye ya zigara ya sị aka gị adịla n'okwu onye ezi omume ahụ n'ihi na ahụjuru m ọtụtụ ihe anya na nrọ taa n'ihi ya ma ndị isi nchụaja na ndị okenye rafuru igwe mmadụ niile ka ha rịọ ya barabas ma laa jizọs n'iyi ma onye isi ahụ zara si ha onye n'ime mmadụ abụọ ahụ ka unu na-achọ ka m rapụrụ unu ha wee sị

ma mgbe Pilet hụrụ na okwu ya abaghị n'ihe ọbụla kama na ozu na-apụta owere mmiri kwụọ aka ya abụọ n'iru igwe mmadụ ahụ sị. ikpe ọbara onye omume amaghị m nke ahụ ndị Juu niile wee zaa sị ọbara ya dị anyị n'isi dịkwa n'isi ụmụ anyị mgbe ahụ ọ rapụrụ ha barabas ma ọ raara jizọs nye mgbe ọ pịasịrị ya ihe ka e wee kpọgide ya n'obe mgbe ahụ ndị agha nke onye isi kwuru jizọs tinyere onwe ha baa na pritorium ha wee mee ka otu ha dum zukọọ n'ebe ọ nọ ha wee yipụ uwe ya yikwasị ya uwe uhie mgbe ha kpasiri eze nke eji okwu mee ha were ya kpube ya n'isi nyekwa ya amị n'aka nri ya ha wee gbuo ikpere n'iru ya mee ya ihe ọchị si ekele eze ndị juu ha bụsakwara ya ọnụ mmiri werekwa amị ahụ na-eti ya n'isi mgbe ha mesịrị ya ihe ọchị ha wee yipụ ya uwe ahụ yikwasị ya uwe ya niile buga ya kpọgide ya n'obe ma mgbe ha na-apụta ha hụrụ otu nwoke onye Sairini aha ya bụ Simon onye ahụ ka ha jidere ka o soo ha ka o wee buru obe ya mgbe ha bịara n'ebe a na-akpọ Gọlgọta nke bụ ebe okpokoro isi ha wee nye ya mmanya vaịn nke a gwara olulu ka ọnwa ma mgbe o detụrụ ya ire ọ chọghị ka ọ nwụọ mgbe ha kpụgidesịrị ya n'obe ha kere uwe ya n'etiti ha na-efe nza ha wee nọdụ na-eche ya n'ebe ahụ ha debekwara n'elu isi ya ihe eboro ya nke edeworo n'akwụkwọ si onye a bụ jizọs eze ndị juu mgbe ahụ a kpọgidere ndị ikom abụọ tinyere ya bụ ndị na-apụnara mmadụ ihe otu onye n'aka nri ya otu onye n'aka ekpe ndị na-agabiga na-ekwulukwa ya na-efufe isi ha na-asịkwa gị onye na-akwatu ụlọ nsọ anyị onye na-ewukwa ya n'ụbọchị atọ zọpụta onwe gị ọ bụrụ na ị bụ ọkpara Chineke si n'elu ebe rịdata otu ahụ ka ndị isi nchụaja na-ekwukwa ebe ha na ndị ode akwụkwọ na ndị okenye na-eme ya ihe ọchị sị ọ zọpụtara ndị ọzọ ọ bụghị ịzọpụta onwe ya ọ bụ eze isrel ka o si n'elu obe rịdata ugbu a anyị ga-ekwekwa na ya ọ na-atụkwasị obi ya na Chineke ka ọ dọpụta ya ugbu a ọ bụrụ na ọ na-achọ ya n'ihi na ọ sịrị abụ Chineke ndị ahụ na-apụnara mmadụ ihe ndị a kpọgidere ya na ha n'obe na-atakwa ya ụta otu aka ahụ ma na n'oge awa nke isii ọchịchịrị gbara n'ala ahụ niile ruo oge awa nke iteghete ma dịka oge awa nke iteghete jizọs were oke olu tie mkpu sị ilai lama sabatani nke bụ chineke m chineke m ọ bụ n'ihi gịnị ka ị rapụrụ naanị mụ ụfọdụ n'etiti ndị guzoro n'ebe ahụ mgbe ha nụrụ ya ha wee sị Elija ka nwoke a na-akpọ ngwa ngwa otu onye n'ime ha wee gbaa ọsọ were sponji gbajuo ya na mmanya vaịn gbara ụka tụkwasị ya n'amị nye ya ka ọ ṅụọ ndị fọdụrụ wee sị rapụ ka ịhụ ma Elija na-abịa ịzọpụta ya ma jizọs were oke olu tii mkpu ọzọ wee rara mmụọ ya nye chineke ma lee akwa mgbochi nke ụlọ nsọ chineke gbawara iberibe abụọ site n'elu ruo ala ala makwara jijiji oke nkume gbawakwara ili meghekwara e wee mee ka arụ ọtụtụ ndị dị nsọ ndị rarụrụ ụra ụra si n'ọnwụ bilie ha wee si n'ebe a na-eli ozu pụta mgbe mbilite n'ọnwụ ya gasịrị wee baa n'obodo nsọ were onwe ha gosi ọtụtụ mmadụ ma ọchịagha na-achị ọgụ ndị agha ise na ndị ha na ya nọ na-eche Jizọs mgbe ha hụrụ ala ọma jijiji ahụ na ihe niile e mere ha tụọ egwu rinne sị n'ezie nwoke a bụ ọkpara Chineke ọtụtụ ndị inyom nọkwa n'ebe ahụ ndị nọ n'ebe dị anya na-ekiri ndị si na Galili soro Jizọs na-ejere ya ozi n'etiti ha ka Mary Magdalini na Mary nne James na Josis na nne ụmụ Zebedi nọ ma mgbe o ruru anya anyasị otu ọgaranya aha ya bụ Josef onye ya onwe ya bụkwa onye na-eso ụzọ Jizọs si na Arimatia bịa nwoke a jekwuru Pilet rịọ arụ Jizọs mgbe ahụ Pilet nyere iwu ka e were ya nye n'aka ya Josef wee buru arụ ahụ kee ya n'ezi akwa ọcha na-enwu enwu tọgbọ ya n'ili ọhụụ nke aka ya nke o gwụwararị n'oke nkume o wee ree otu nkume ukwu kwachie ọnụ ụzọ ili ahụ wee laa ma Mary Magdalini na Mary ọzọ nọ n'ebe ahụ na-anọdụ na ncherịta iru ili ahụ ma echi ya nke bụ ụbọchị so ụbọchị nkwadebe ndị isi nchụaja na ndị Farisii zukọrọ jekwuru Pilet sị onye nwe anyị anyị chetara na onye nduhie ahụ sịrị mgbe ọ nọ na ndụ mgbe ụbọchị atọ gasịrị m ga-esi n'ọnwụ bilie ya mere nye iwu ka emechie ili ahụ si ike ruo ụbọchị nke atọ ka ndị na-eso ụzọ ya ghara ịbịa zuru ya laa ma eleghị anya wee si ndị Juu e mere ka o si na ndị nwụrụ anwụ bilie njehie ikpeazụ a ga-ajọkwa njọ karịa nke mbụ Pilet sịrị ha unu nwere otu ndị nche labanụ mechenụ ya ike dịka unu matara ha wee gaa mechie ili ahụ si ike n'ịka akara na nkume ahụ ha na otu ndị nche ahụ yikọrọ